na ndị spepụ amaghazi mmadụ na-eme somtin emekata ihe ị ga-anụ ọ blọkụ ha blọkụ ọgbanyụọ agbanyụọ kpọtụ nsogbu adịghị maka osi na-adị unu enwere na fesbuk nwere nke unu nwere igwesie iwe n'ọnwayọ nwee nke e nwere ya na-agba anya nkịrịnka mmadụ na-agba anya iberibe ịgbasi anya ije rụọ nke gị so ụmụ ibe ka anyị si wee na-ekwu ka anyị si wee na-ekwu ihe nsọ ala ji wee bịa na-abụghị ofu ihe ihe ezoro unu ezoro because onweghị onye ọ responsibility to tell you this is your own responsibility as a human being onweghị onye ọwa aka ọrịa ọ aka ọrịa ịchọghị ịma ịmara ọnwụ na ịchọghị ịma ị na-ana iyi onweghị onye ọbara uru ịghọtago ndị nọ na west bụ ndị maara ihe a na-akọ ha esetgo a system of institution for their own people asian do the same thing ndị afrịka amabaghị ihe a na-akọ onwekweghị otomatik you can never have a decent government nwanne nna bụ nke eziokwu ị nweghị ike ime nwunye you can never have a decent government because ihe na-agwa gị how the spirit force the spirit force that work on this earth because you are in prison you are a prisoner the board is a, the body you see is a casket if not jụgodo onwe gị ajụjụ kedu ihe the body what is the purpose of the body kedu aka ọrịa jụọ onwe gị ajụjụ kedu ihe body na-arụ just like mmadụ pụta n'ụwa na ịdọ na naijiria ọ na cameroon a na-egbusi mmadụ na-ata afụ afụ ka ị na-ata nna nwanne jee chọọ onye nwere ego look for a millionaire jụọ ya si ya nwanne dị happy jụọ the millionaire are you happy now let him give you answer that is why e ji na ndị nwere ego na-ahụkarị drug addict drunkard whatever because o chere onweta di ego everything is fine onwetakwa dị ego o doo ya anya na is like onye nwere onye na-enweghị akwụkwọ n'ala bekee ruo mgbe ọsọ ebu na-enye ya akwụkwọ ọ ya agbae n'igwe wonde wonde nyekwa ya dị akwụkwọ afụghị n'igwe anwụghị ihe ọ gbawara ka ihe ọ na-azị okwu oh, ka ee okwu ka e, ee okwu gazi e, nwa adịghị egboro ya ehi okwu ka mụọ na nwa adịghị ahụ ihe yirie okwu ụga nwa okwu ụga anyị mere agha ihere emewu ole na okwu ụga anyị the fundamental secret of secrecy in this life ihe Nna agwa unu hie unu na-eteki litra but all this thing will hurt you or will make you the only thing nwere ike ihe ọtụ gị na this life or make you bụ this truth fundamental truth na-reveal ndị isi ojii all over the world ihe na-agwa ndị isi ojii all over the world one thing the body is see is cemetery is a graveyard here on earth is underworld ọ ihe nọ n'ime ịnọ n'ime afọ ọwụ na ọ bụrụ ya there is no how the body will be active and working diligently is not possible you got that? is not possible because ọnwụ na ịchọ ịrụ jos were aka gị na ifụrụ mmadụ na-eme discovery discover something develop something out of nothing develop electric generator develop computer develop phone ihe a bụ ihe naturally ihe a bụ naturally because if the spirit become capable master itself it begins development materially to help the spirit develop because this spirit the intention is development so ọ bụ na the spirit aga ebe ahụ ọ chọrọ ịga the spirit needed to pass again through life because the only doorway to ascend is through human body not even animal body only through human body the access to the kingdom where you came from at the beginning the access only the access all through human body the ability to reason onye nwe bụ nleta na na-achọ ihe nke ụwa unless maybe the truth ga-esi ribiri to you unless mgbe buturu ihe atọ nsọ ala otu a nsi ekwu maka amamihe nji anyị anọkọta akwube maka nsọ ala nwanne because ihe dịka ihe awụ ihe dịka chi si ike ya a na-alụ ụwa alụ ịghọtago a na-alụ ụwa alụ ihe dịka chi si ike ya ọ mere eji ekwu maka nsọ ala ya anọkọta ezinụlọ na gị mba na-akọ na-akọ tuu nwanne ịkọtụ anyị ajighị mara anyị anyị abụghị ndị na-akọtụ ịghọtago because the life is individual there is no how we can talk about this nsọala ma because anyị mara life individual development so ihe anyị na-ekwu maka nsọala bụ because in olden days enwere people enwere a people their children through what or whatever whatever misbehave ịghọtago pụọ na line na-ata ahụhụ dị ya n'ime ihe anyị bere ebe ahụ all those people nwere conscience already nwere conscience ọkwa ndị na-enweghị soul there are a of people without soul o nwere ndị nwere conscience but ihe mere bụ na the lack this ha aghọtaghị the thing so all those people ka anyị bịara ọwụ maka ndị chọrọ ịnwụ anwụ ọwụ maka vampires vampires bụ overpay o nweghịkwe any blood a na-akpọ ndị Igbo as a blood no Igbo is a unification of the mind is a unification of the mind because based on that letter onwekweghị mgbe n'ala Igbo mmadụ anakwaghị anụ nwanne n'ala Igbo mmadụ anakwaghị anụ nwanne maka mba ga-asị gị that is why unu na-eche na ihe ndị blood blood blood Igbo blood we be have a betrayal always in the life ichekwa na ihe blood onweghị blood the only unification here ọhụrụ na these people who go this direction ọha bụ ndị a ga-enye anyị they will give you land to harness because that land is own ọwụ mmadụ nwe ya ịghọtago mmadụ nwee mmadụ bụ mmụọ ọnwụ na imebe the sentin onye nwe anị aha before you na-eme the and we automatically go into your hand period ị gaghị na-eme ihe ọzọ na-eme expect ka mmadụ nye gị anị nwanne nwe ebe ọ na-awụ n'ụwa if you go to Spain without abiding by Spanish law they will send you away ị gaa na America violate American law America will send you away. if you go to england violate english law they will send you away the only thing ndị isi ojii anaghị emebe ọfụma ma ndị igbo ma ndị same thing ọ ihe a na-agwa unu bikos ha aghọtaghụ ihe a na-akọ ha aghọtara ihe a na-akọ ekwene ka mmadụ fuluo oge don let anybody fool you including me mbọsị ọbụla m gwara gị ihe na-abara uru don listen to it nwere uru ọ gị ngwa ha aga ihe abaghị uru nwanne m don take it onwere uru oge abara gị there is no need the only thing ị nọ here bụ oh, because you violated the rules and regulation you need to pass a process of transformation period life is about transformation life and death ọnwụ na-enweghị death agaghị enwe life ọnwụ na-enweghị law kedu ka ị ihe bụ ihe ọjọọ ọnwụ na-enweghị ekwensu how can you know what is ihe ọjọọ so ọ bụrụ about na enwere some man a na-akpọ evil somewhere no is about transformation moto without a gear because ekwentị bụ ihe tinye gia ahụ ụnụ amara ekwentị tinyere gia o ekwentị na agwụ ekwentị na agwụ two of them put that gear ekwentị with agwụ tinyere the gear na moto unu na-agbara ekwensị ọsọ kpuchie ata ekwensị ị gaghị ama onye bụ god you cannot know god kpuchie ata ekwensị you cannot know god period so all of them dey important because they are from one house ọ sị gị come let us make man in our own image and likeness that means is one family come let us make man in our own image and likeness that means is one family onweghị nke si ebe ọzọ wee bịa all these things na-arụ ọrụ according to nwanne iweta beans ị na-esu ya n'ikwe ka ị na-esu akpụ n'ikwe ka ihe ị na-eme ọkwa ị na-adọ ndị ị na-aba ndị dị akpụ ị ga esu gị dị obere oge akpụ ahụ anọba anọba i were esi igwe n'ọkụ ịma na ọkụ na-afụ ụfụ ịbago n'ime ọkụ ịbago n'ime ọkụ ọnwa ihe ofu ahụ ọ na-afụkwa ihe ọ na-afụkwa nri ahụ ị na-esi esi ọkwa ụtọ ka o si afụ ya at the end of the day e transform ọ dị nri into something eatable isi ka nge nwa as human being ga-esi transform ebe ọ bụla ị na-esi nri n'ọkụ wee transform ya ihe ọ bụla ị na-eme ị na-ehi iti ehi wee transform nge nwa na onwe gị as a human being how can you be transform how gị ị na-transform everything a transformer o nwere transformer redio nwere transfọma eletricity nwere transfọma ị na-asụ nri asụ transfọma ị na-esi ofe transfọma gị nwa gị onwe gị bụ mmadụ kedizi how can you be transform gị nwa ị chere na otu ị nọ na batrị moto ahụ ị na ụzọ mmadụ rụrụ ya ị ga-arụ nwunye ịma ihe eji arụ batrị moto eh? moto meshin ihe niile anyị na-afụ anya mmadụ na-arụ ọ mmadụ na-arụ ịma arụ ya ịghọtago nwere ike ịma arụ nwere ike ịma ha arụ ịghọtara ihe bụ egzampụl ka m nyere gị so that means e nwere ndị na-eche uche nwere ụbụrụ isi karịa gị bikos ọnwụ na ọ bụghị ya kedu ihe ịma arụ asị akara aka ị nwere ike ịmụtara nke mmadụ rụrụ nsogbu adịghị mana nge nwa iji wee wụrụ mmadụ bikos ọ ability bikos wetugodo the thing na normal level wetuo ya ewetuo kedu ihe onye a chebere wee cheta ka esi arụ bụrụ isi jeneretọ na-enye ọkụ ọkwa ụbụrụ mmadụ wee ihe ahụ fon a mụ gị ji ekwu okwu a ọ bụrụ mmadụ ọ somebody's brain behind this telephone ana m agwa gị nke bụ eziokwu all somebody's brain is behind television somebody's brain is behind telephone computer ọ ụbụrụ mmadụ jizie onwe gị ajụjụ as ordinary human being ụbụrụ gị onwe nwere chere nwere ike icheta nwe ụdị ha ibi na enye gị nke arụrụ arụ sef kpughe dis telefon inside it si gị dozie ihe meziri mebiri n'ime ị gaghị edozinwe nke arụgoro arụ sinye gị redio redio mere mmebi fm redio mere mmebi gị dozie ya ị gaghị edozinwe imepe ya ọgba ghaji ahụ so ị chọghọ ka because ọwụ ndị a transformed already they have been transformed into a higher human being ọwụ ndị aka gị na ha na compete n'ụwa can you compete with these children ị ga-compete with these people with this kind brain ị na-ajụ m why na enweghị ọkụ na enweghị mmiri well, China is coming to Africa to take everywhere Europe is taking everything we have our oil our gold our, our, gold, our diamond if you cannot repair a radio mere mmebi nwanne ịma ha na these people nwere ike ime plan ti na TV ti na Facebook believe we are strud tomorrow i were ana gị nyesịa ha ịmaghadị ebe ha si eri gị ị nweghị ike igbe eri gị because if they can build this game movie ha na art ọ dịka truth lucha play ọ dịka eziokwu ịma ha na ha nwere ike ime some kind connection ị na-ama ha anya and you become the victim of it because enwere ihe na-akpọ cause and effect you have to be all the whole nwa bekee country knows that there must be the eh, cause of their own effect everything their children thinking they created the concept for their children to think about it their children don't react in something somebody else thinking thought nwa bekee agaghị eme a chinese man cannot react in something ọ na-ebeghị anyị nwere invent but anyị nwa na-anụ ọgụ na-abụghị anyị nwa ọgụ abụghị nke gị nwa bekee can never go and check you because ha ma about what life is all about you mara ihe life is all about you don't know that is why ị ji ata ahụfụ ịghọtago that is why you are suffering bicos ị nọ ebe a for transformation ọnwụ na ịma ihe a na-agwa gị then you focus on your transformation ịghọtago but nke a mba ị hapụzie hapụ onye diri jee gotere m nri ọkụ o jee ebe a soro ndị mmadụ jewara bifo ọ na-abata ya na ọka nwụra ịghọtago ihe niile anyị na-eme 99% of ihe anyị na-eme na afrịka rọbish ọ nidere ịga ya n'igbo ihe start a new one ihe anyị na-eme na afrịka today 99.9% is rubbish ọ nidere iti ihe na igbo ihe kpochie ya begin a new life because the generation nwanne cheke the generation is gone is dead ordinary vote nkịtị go and check o nwere nke m postu 1950 vote go and see it. 1950 the same place the same place vote go and see it if you cannot organize a single thing not nothing not single thing you cannot organize if you cannot organize a single thing o doghị anya na mmiri abago na opi ụgbọgọrọ nwanne onwere onye ọ bụrụ nwa bekee can never help you. because of responsibility a chinese man can never help you because of responsibility the only help is we because of our responsibility onweghị oh, because nwanne how can kedu ka ebe ka a ga-ebido jibe onye ukwu wara from wia kedu ebe a ga-ebido ebido ị na-ekwu Nigeria dị 100 and something million ị ga-eje na brain ndị mmadụ na-akụwasị ya na-etinye ya ihe ntiti nwe something na na brain of 100 and something million people ị ma na people na think different ị ma na ọ ga-eteki one year to destroy a nation take 100 years to rebuild it ị ma na o tekiri a generation to build a country but can take only one year to destroy it to build a nation ihe o nidiri bụ na ị ga-ebido reformat ba the whole brain in that country nwanne ọ dịrị isi ihe a generational gap the land is already destroyed you can never have any meaningful thing unless ma mere nsọ ala then you create a new being ndị mmụọ nọ naanị ga-abanye n'ime ha wee rụọ ọrụ because before mmụọ nsọ a na-abịa n'ime gị ị ga-eclean the body every month nwaanyị na-egbu ọkụkọ before mụọ nwa ọfụ before release the ovarium that is ovary that seed ahụ na-abịa akpọrọ the sperm every month the, the girl ga-esota sa saa the whole body wash ya the whole evil system nọ na the blood system wepụtazie the egg cherezie nwa ọfụ nwa bịazie ọma absorb before the mmụọ on earth you must clean the system i clean sia the system the mmụọ wee bịa nwere ike ndị nwe arụgo arụ ọ bụ nwa gị or your own child nwere ike inwe opportunity to do it there is no transformation in Nigeria not Africa there is no automatic it can never happen si na m gwara gị it will never it can only get worst it will get worst no country onweghị ọ bụrụ name is not about name not about name if you like you change it to your village name tomorrow no that is not the case that is not the case if you like you call it jamaica the same thing will still happen because the people living there they are not worthy none of them none of them is worthy if a human being go to nordic the ministers na-eji bicycle were eje offices nke ordinary vote ka mmadụ winri ka o si agba egwu ihu ụdị egwu ọ na-agba ị na-ajụ ọ bụkwa savisi ka onye a winri ọ na-agbara egwu a niile so if somebody na-agba egwu otu a maka ọ si ya jee akọlụ for savis that means there is something behind this thing. inezigodi ndị na-ekwu okwu anya isi ọwụ ndị a ga-achị mmadụ 200 million ndị a ga-achị mmadụ 200 million with a different ideology with different mindset this people echi isi m na-enweghị ọkụ na-enweghị mmiri nwanne eletricity abụghị money ọwụhụ maka money you got to, development abụrụ about money is not about money development is not about money is about consciousness is not about money because ọrụ na about money every africa will be developed because they have money is the mind ọrụ about money all africa will be paradise not about money. abacha ego abacha tinyere na swiss bank can build the whole africa sọsọ ego abacha sọsọ abacha akpọba m ndị ọzọ ọ ga-arụ the whole africa o nwere ego ebutere na lotimia ma echi na lagos be the money can build the whole africa to up to standard you got so ọ bụghị about money is about the land rejected you said no i said no to you these people we are one before how come today they are not one because the spirit never wanted something like that they never want it because they are not ha you are not my son and you are my ọ divorce go gị you are not my child i am not your son you are not my wife i am not your husband period that is why you see every time I ga-eme not single agreement gwagodi china lost 70 million in civil war chinese 70 million europe in during nazi lost 60 millions 60 millions in german uk france war europeans fought for 100 good years civil war europeans but today now i use them as example of good good governance 60 millions chinese lost 70 million america i cannot say because more than 2 million people lost you got to so over because you cannot sit down you eh? the thing is inside not outside the problem of africa is inside not outside is inside ma dik madik mahari that's why dem brought this paper ordinary paper with security ha sịkwa this paper only mean trade by barter value of your goods you don have any goods but you want paper you don have any goods but you want paper paper iji eme gịnị after i give you this 200 million you go inside your house and dig a graveyard and bury the 200 million dollars why did you you don't need it na you need here okay these 200 million dollars can build factories in your village t electricity light free of charge people agaghị have people will not pay electricity bill with this money but this man take this money and bury in his, in his ground graveyard ndị Igbo so ọkpa akụ eri eri ewukwala ọtụrụ ndị nwụrụ anwụ so ọnwụ na onye a nwere consciousness they have no soul. they have no soul because that this man nwere soul all about uh, because this money can generate money upon money upon money upon money for him yes but o were the money ọgati na Switzerland oje na Switzerland asị ya only you will sign nobody will sign only you so that ọnwụzie the money will remain in Swiss account all of them Mobutu seseco of Congo ego o nwere na na Swiss bank before nwụọ ọ ga-azụ the whole Africa niile for 100 years nobody will ever spend dime obutu Seseko of Congo Zaire Bongo Bongo the father of Bongo Bongo Omar Bongo the father of Gabon ego ọ nwere na Swiss bank will feed Africa for 200 years nobody will spend dime nobody will spend dime in swiss bank but switzerland ị ga that place yerụsi ọrụ akwụọ gị 5000 dollars 5000 dollars ị na-akwụ ụgwọ ọnwa after work in, in switzerland they have no oil they have nothing no gas no fuel no gold no diamond but go there if your one naira fall down somebody will call you and say na one naira ga adapụgo tụtụrụ ya tii na. we have oil we have gold we have 500 different kind of mineral resources we don't have ordinary road to go our home ka ị gaa daba anyị ngwa gị no mind problem ịghọta ha no mind problem ihe awụ political problem is not a political issue it's a mind issue because mind is about the land heart represent land obi gị represent land without ikpere gị ị nweghị ike ịkwụrụ nwa ọtọ ndị Igbo na-ekwu ikpere ala ikpere ala ndị Igbo na-ekwu ikpere ala ikpere ala abụghị jos ikpere gị no ikpere gị symbolizes the force that makes you up push you up bikos ọ dị fọs na-epushu gị ọpọ ikpere gị witat ikpere gị gaghị akwụ nwa ọtọ witat ikpere gị ị gaghị akwụ ọtọ so ndị igbo na-aba ihe afọ according to the law of nature o gị obi gị ka ebe obi ọkwa ibi n'ụlọ ka ebe obi that bi bụ the word ọ dị bi ka a na-ekwu maka ya obi gị kedu ebe obi your home your heart is your home so if you your heart is connected to the spirit then the land will become yours that is how you sprang at the first place because is a mental the world is mental is imagination go to creation imagination is a creation ihe anaghị anọkọta na-eme enweghị ihe mere by accident so life is based on transformation so ndị eme ha ọfụma because ebe death actually here is death because only life will die spirit una na-anwụ have you seen spirit die before so no so that means here is death here is death because here is evil ebe ga evil only here onye nwụrụ anwụ bụ spirit ka ọ so onye dị ndụ na-afụ ihe ọma afụ ihe ọjọọ were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị ịhụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo tee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla inyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịghị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com o so ọ bụrụ na ị kweghị na nsọ ala nwanne nobody nwe onye na ibiriri ekwere so that ịtasịa dị afụfụ a sị na a fool at fault bụ efu forever because aba m 100 years time i am telling you i swear that you must you must abide ọnwụ na do tudo ọwụrụ echi nwanne if not now because that is only way there is only way one way action life is about going home or nwa nara akụ nna ya n'ihu stay outside bụrụ wonder either you are a wanderer or you are in your father's home there is nothing else there is nothing else because on general political issue am crying am suffering that is just an illusion ọ bụrụ about political issue the case here is you are in prison finish ịnọ na nga and the only way ị ga-esi apụtanwu na nga gị bụ true option adịgo before because before there was no option kịta na anyị enweghị option as nsọ ala anyị enweghị option ịghọtago so anyị enweghị option how do we get back to ka ebe anyị mejọrọ where have we gone wrong ohi onye ma ihe na-eche onye ma ihe don see Hausa killing me or Yoruba killing me what have I done to deserve this that is the question what have I done to deserve this that is ajụjụ ị ga-ajụ onwe gị ọ bụrụ about ndị gị na na-eme ihe no what have you done to deserve it why o ji wee wụrụ mụnwa the victim why why am I the victim that is the question onye nwee akọ na uche na-ajụ onwe ya ọ jos me how can na ebe ahụ why are you the victim why na ọ nwa na position killing mana dis pipo ha enweghị ike onwe ha ajụjụ wasting their time wasting their life wasting their energy nwanne you can never win god god is the creator you can never win period god us one saint somewhere if everything you did he will forgive you because is a saint man no that's bunker god is the destroyer is the killer and is the molder and is the creator is everything either you chose where to go you chose to be victim or you chose because of ngonwa is your own self you chose where to go because god will still bear me witness ihe a na-ekwu ebe a god will hear it satan will hear it all of them are waiting good ones will go and follow what i said the stupid one will go satan is waiting for them devil is waiting for them to come after ha gwụsịa gị yes I, that guy told you but didn't listen ka onye who are you going to blame onye ka ga-blame that guy said it in youtube said it in facebook you will hear it he did not come here when he go there ekwensu agwọzie gị ịba ọ gị ịba he will tell you yes he told you i will bear you witness i was there you go and ask god god please what is happening to me god will say that guy say it in facebook you hear it what did you do next thing you say there is no god excuse but whether you god or no god you will suffer because there is law of earth. there is law whether you believe if you like run away there is no god who uh, consign me whether there is god consign me but only thing i say is that there is law and you have violated the law and that law will hunt you down finish period there is a law and you violated the law and the law will hunt you down that is absolute truth no more no less so ọwụzi ngụnwa ka ọ dịara ị gara na nsọ ala jiri nnọọ nwayọ soro nsọ ala nsọ ala nwere a full package for adult for the youth for the unborn for the unborn children ndị amụbeghị amụ anyị chọrọ iso ụzọ nke anyị the way anyị si wee fụ ya otu anyị si wee mee understand life na spirit a moving force that want to accelerate ịghọtago so ka anyị soro ihe nsọ na nsogbu ofu we are married eji wee sị unu na ọ nụrụ di na mmiri all those cha koodu ka a na-enye unu onweghị onye nụrụ dị na mmiri ọbụla ihe a na-ekwu bụ mmadụ ịgba ndụ wute mmụọ mmadụ ịgọ mmụọ mmadụ inwe onye ọgọ mmụọ ihe a na-ekwu maka na ọgba nje nụrụ dị na mmiri all those wụ koodu because based on this thing anaghị eji ike akụziri mmadụ spiritual this spiritual knowledge because onye ahụ agaghị aghọta ihe na-akọ ya mere eji weta ihe na culture ọnwụ na ị gaa na akwụkwọ nwa bekee nke ha na-akpọ eh, songs of solomon go open songs of solomon gụọ ya ị ga-ahụ na ọ na-ekwu about marriage go there and read read it ọ na-ekwu about songs of solomon ọ na-ekwu about marriage marriage gị na onye marriage hụ ahụ <laughs> so all these things richa na every culture so once you hear any time in the bible ị nụrụ marriage love love love is talking about between you and god relationship between you and god you got to... so nsọ ala bụ the same thing we are married with the force that create so this force we never because one is force ụma force force bụ ike force bụ ike more creation more creative force the holy because without holiness there will be no creation only that's why o ji eme nwaanyị chọọ ịtụ ime ogbuo ọkụkọ ya ụsị mbụ nwaanyị egbughị ọkụkọ agaghị atụ ime go and do your own research nwaanyị egbughị ọkụkọ enweghị ike ịtụ ime nwaanyị anaghị egbu ọkụkọ agaghị atụ ime so evidence before mmụọ we marry with you you must make clear that is what they say ịchụ aja ka nye unu example na Bible unu na-agụ maka na mgbe akwụkwọ nta na akara anyị pụta you will see the all evidence there but ka njirigodi nke unu ji wee mara unu atụ ịchụ aja in the beginning abụrụ ịchụ aja ịchụ aja wụ na third verse ka ọ dị not na first verse dibia ịgba afa na ịchụ aja but if you go to the Bible ewere ịchụ aja bido Genesis bụ ịchụ aja kedu ihe mere dị what happens in Genesis ọ sị gị ọwụ na enwe because it's like you are giving instruction to, to your son in the beginning there was darkness na-ege ntị o in the beginning there was darkness kedu ihe mere okilia dị darkness ọwa dị oji ọwa dị oji ọwara dị ọjị ọwa dị oji ọwara dị ọjị kwe na awa ọjị ịhụ ka o si wa dị oji ọwara dị ọjị ịga mmụọ ịjụ ogu na ọfọ ịjụ ogu iwere ọfọ ya then ụwa dị ọjị onye ndị a na-achọ ịkọwara gị na Genesis 1 to 31 then abara the second one which is mgbe ọ gwara about o kwuru about nwunye Adam ịghọtago iji obi n'ọfọ then ọba na nke ịtọ mgbe mgbe mgbe mgbe mgbe agwọ bịara ịghọtago so all those things wụcha instruction ka a na-enye ụlọ onweghị ọbụghị about ọ na-agwa gị about life so ịchụ aja ị kwesịrị ịma na mgbe aha Adam na Eve tara mkpụrụ isi ata hatara ka ihe mere ọkwa ọ chụrụ ha from paradise ọ wara dị ọjị wasịa dị ọjị dozisi obodo obodo kụsa omegha gịnị ọ chụọ dị aja so ndị nwasị human being ọnwụ na ị pụtara ụwa ị ha ka isi wee megherie emegherie baa n'ihe ọjọọ kedu ihe ga-eme chụọ dị aja chụpụ ya chụọ dị aja ịghọtago ọ aja ime mmụọ chụọ dị aja ime mmụọ ọ bụghị ije gbuo ọkụkọ gbuo ọkụkọ na ewu somewhere no chụọ aja ime mmụọ because that in the Bible is about mental knowledge ka a na-ekwu spiritual knowledge ọ bụghị mmadụ nọ somewhere because ọ bụrụ na Adam ọ nwoke ka ọ nwaanyị ka ọ bụ onye ọcha ka onye ojii kedu onye Adam bụ ọ bụrụ mmadụ ọ about mental ka a na-ekwu maka ya so all those things a practice ihe kwesịrị ị na-eso asị ndụ asị gị chụọ àjà isi mba asị gị na a na-awa ọjị nke waa dị oji isi mba mana asị gị ebute mkpụrụ osisi n'aka ị na-awa ihe ọbụla wụ ọjọs materialistic nonsense iji ejọs proud ame proudly igbo man na anyị na-awa ọjị nwanne ọ bụghị akpụ dị ị na-emekpụrụ onwe gị ebere ịwa dị ọjị dị mma but can you do the wara dị ọjị so that you can be free as a human being mere onwe gị ebere na have mercy on yourself pity yourself as a human being ọnwụ na pity ha onwe gị who will pity you nobody onwe onye ya epiti gị nwa nobody will if awụfụ ga-anakwa ha akwụsị echi nwa nwanne echi your faith your problem is not going to end tomorrow or next tomorrow you can nọ na genesis you are in genesis of your problem because it's better you don't hear than you hear and walk away. ọ ka mma na gị anụ dan na ịnụrụ walk away that is the worst one the worst one bụ na ịnụrụ and walk away and block your ear anyị nọ na the age of Facebook talking nonsense everybody go to Facebook and say nonsense because they want to talk ọ bụrụ ya bụ the case you can talk is free Facebook will free whether you advertisement and advertisement the main important case here will you personally what have you learned from facebook nwere ike change your life that is the case personally kedu ihe nwere ike ịgbanwe ndụ gị mụtagoro na facebook that is important ọ gwara about na facebook na-akọtụ nwanne enweghị uru culture ga-abara gị without developing your mind through the cultural uh, education enwere uru ọ bara gị don't follow it don't follow it enweghị uru ma igbo culture whatever the even identity if ịgụ aha ịgụ aha ahịa a na-achọ ịba mmadụ afa ịgụ aha is to iju ogu or iju ogu to stop that spirit from running so that you can transform it ọ bụ itinye gia auto ọwụ na afọ anụnwa agụrụ gị there is no cultural meaning ga-eme gị ka ị mata ihe ọgwụ so that your life will be better tụfuo ya if a culture is not developing you set a pace for your million years to come generation leave it enwere uru ọbara gị uru ọbara gị ahụ m onye igbo ị na-eme igbo O nwere uru ọbara gị onweghị uru ọbara then why did you need ihe na-enweghị uru ọbara why did you need it enweghị uru ọbara gị nonsense so ọnwụ na ị na-eme igbo igbo na-ekwu maka nsọ ala nsọ ala na-ekwu ihe dịgasị iche agha a na-eme festivals ifu dị festivals odoghị anya na na ihe agwụ o nwere ihe a na-agụ ọnwa ha anaghịzi zugharị nwanne ọ bụrụ na ọ bụghị nsọ ala onweghị ihe m ji adị igbo eme I don't ọ bụrụ na ọ bụghị nsọ ala I don't need it enwere ihe m ji kere uru ọ ga-abara m nje bụrụ onye onye onye Gambia finish I go to Gambia live and become a Gambia man jọọ chọọ obodo na Afrịka nwere nwere culture and join them and become part of them finish case close ị ga-anọ ebe ahụ mgbe ọbụla aja ịtụ vootu egbuo gị ndị ugwu pụta egbuo gị ndị ofe mmanụ pụta egbuo gị ndị China pụta egbuo ihe pụtara ụwa enweghị uru ọ bara gị na ịda ya nwanne ịda na isiri ike become the protector of your creator defend your creator then your creator will defend you on iwe coward and die slowly you got to, and die a miserable death period nwanne ịdị asọ abụrụ cowardly ịdị asọ wụ bravery a ịdị asọ is bravery ọ bụ ịdị asọ holiness is bravery ọ bụrụ cowardice because God is brave without brave how can God conquer darkness before there was darkness and God conquer this darkness and now gazie na agbazie na ewu son of God you cannot conquer darkness you are not nwere ihe na ihe na-akọ nwoke m enweghị ka ị ga-esi wee bụrụ a son of god without conquering evil is a, is a lie you cannot be son of god evil will You na-ebe akwa everyday crying hey, they are killing us they are killing me nwanne jeje jee chọọ ihe na-eme gị go and look for what is wrong with you jee jee chọọ ihe jee mara ebe ị sara ahụ chịrịta gwara gị bikos ị mara ihe na-akọ enu eru aka na eru aka even devil rejected you god rejected you you are in the middle of nowhere middle of ocho ị na pọgatrị ọrụ ndị ụka ị na pọgatrị because ọnwụ na ọwụghị ya you must defend yourself as a human being nwanne si wepụ ya jos mee ya simple as a neutral man mee ya simple as a neutral man commonly man as a common man nwanne there is no how ị ga-esi wee sị na enwere em e philosophy ideology a na-akpọ god and what is this god god this god is a creator and powerful man um, we worship this man powerful man as god but every day you cry you cannot even eat three square meal now but what type of god is that then what is the need what is the essence of this na-ekwe ụmụ ubi n'igwe ha enweghị ubi ma ọ bụ ọba chukwu nna na-azụ ha ịnụbeghị nekwa ụmụ nnụnụ ubi n'igwe ebe enweghị ubi ma ọ bụ ọba chukwu nna na-azụ ha ịnụbeghị chukwu nwere ike ịzụ ụmụ nnụnụ bi n'igwe ndị igbo nwere ihe a na-akpọ ogbenye ogbenye bụ gọọmenti echendes the tax collectors ndị anyị na-akwụ anyị we pay them we everything ha nwere we give them ọgaranya bụ ihe gara anya gịnị bụ anya anya bụ 8 once ọ gafere n'anya ọ gafere anya bụ 8 ị na-anụ maka 8 nọmba 8 ahụ na-afụ anya ọ gagha n'anya ka eji wee mee ya bikos ọ gagha n'anya asị asa atọ ịsa ịtọ ịsakwa ha ịsakwa ha nụ ịtọ ịda na ịsara tọọ ịga anya ịtọ ma na ịga n'anya mere eji wee mee ya ọ dịka richman ọ bụghị na ọ richman ndị Igbo amaghị ya na kpọrọ richman in the olden anyị believe na purity we believe in sacredness ịghọtago ọ bụghị today now onye zusi ozi gbasịa ama ọgaranya onye agbụrụ ozu igbu ozu owe ezigbo ihe <laughs> igbu ozu owe ezigbo ihe atụ onye agbụrụ ozu makwa ya ozu o gburu mmadụ na onye agbụrụ dee na ihe dị mma gburu ugwo ogwo ogbutais ogbutọsịrị mmadụ everywhere <laughs> ọkwa ihe anyị kwuru na ọmụma okwuru ya kwa ihe m nụrụ ka m kwuru ịghọtago so nwanne ọ bụrụ na unu kwere ihe a m na-agwa ụnụ ịghọtago nwanne ị ga-apụ ndụ ị ga-apụ ndụ ị ga-adị ka onye kere gị ị ga-adị ka onye kere gị mmadụ agaghị anọkọta ndị mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ n'ebe ekwere ị gaghị asị m na ị na-efe chukwu na-ata afụfụ nwanne ọ bụghị eziokwu ọ bụghị nke ọgaranya ka m na-ekwu hapụkwa ndị onye ochi ndị ndị anụ ndị ndị a na-ebugharị jet na ya no anụ m ekwu onweghị mgbe ị ga-asị m na ị na-efe chukwu nwanne ihe bụ chukwu chukwu wụ the god of the wind ọ bụ nya bụ na ị na-eku ume so the force ọwụ breeze na-eku ọkụ breeze na-eku ọkụ ọkụ a na-achasi ike that is the position of chukwu ịghọtago so I know what it is ị gaghị asị m na because ọwụ chukwu wụ the wind nkwọ ya na-ebu mmadụ agagharị ọnya bụ gị once nkwọ pụrụ gị n'ime na ịnwụọ na once ikuku pụrụ gị n'ime ị gaghị ekuzi ome nwụọ ọ chukwu ji gị ndụ chukwu ji gị ndụ once ikuku pụrụ gị n'ime you become a dead man finish so onye onyenwa na-akwọ gị onye onyenwa na-akwọgharị gị ya akwọ gị agagharị ịghọtago so ị nweghị mgbe ị ga-asị na ị na-akpọ chukwu ị na-ata afụfụ asị ka ọ bụ asị ka ọ bụ mmadụ enweghị ike imere iwu gị kwere nụ m onweghị ya ga-emenwu gị nwanne ọ breviri were fight fight a were egbe fight wu ọ bravery fight ọ bụrụ egbe ndị ga-eme inyecha egbe niile ha ruo ebe ahụ ha na ụda egbe ha tụfusie egbe ha gbafusie ọwụ dị hat ka a na-ekwu maka ị gaghị na-efe chukwu ọdịnarị agụụ nkịta agụụ na-egbu gị enweghị ụzọ enweghị ihe i nwere even your gọvanọ sef ga-abịa na vileji unu zuo oshi gbaa ma na mkpọbụghị otu ahụ bikọs onweghị chukwu ị na-efe even chukwu ozizi kpọọ gị ọ bụ ka chukwu na-akpọ gị datịnsị because ọ bụrụ na ọ bụghị ọkụ ka Chukwu na-akpọ gị nwaanyị Chukwu ga-enye eje nye gị gọvanọ onye ezi ochi nwaanyị na onye ha good one nwaanyị Chukwu ga-eje enye gị gọvanọ ị na-ekpe ekpere kpegide ekpere kpete gọvanọ na-ezu ochi ị kwesịrị ikpecha ekpere ikpete ezigbo gọvanọ na mana nke ikpesie ikpete onye oji kpeta onye ama unu ekpete nwuhe ọkụ unu ekpete nwuhe ụzọ unu ekpete nwuhe good water unu ekpete nwuhe nri ordinary God to protect yourself ị gaghị ekpetenwu ngwa gị na ihe abụghị ezigbo chi ka ị na-ekpere isi m na-asị nwanne unu edisivu na onwe unu kama isi m na-eme ha na dajizi na imere misteki na-eme ha ọpọ ọpọmpampili o nwere nwere mgbe erichara anyị dị gbugo ọ bụghị ụsọ ụnụ ka eriri eso eri anyị ịkọtagos kwuo na ịma ha na ndị alịdị ga-eri finish finish kwuo na ndị alịdị ga-eri den ji n'oge pụọ ndụ bikọs ọnwụ na ndị erighị ga-eri enweghị ka ị ga-esi wee na-eme otu omume otu ahụ all destiny ji anya ị ga-ahụ ma ihe mere afrịka edevelop all destiny na agwụ na ịghọta until ọwụ na anyị mee nsọ ala ọwụ na afrịka edevelop nna nwanne delete each of my video ọ bụla ịfụrụ ebe ọbụla ịfụrụ ya delete ya ebe ọbụla ịfụrụ by audio delete ya straight ọwụ na anyị mee nsọ ala na ala igbo adịghị mma ịghọtago ala igbo adịghị mma delete audio anụnwa ebe ọbụla ịfụrụ ya don't listen to it because ana m enye gị garanti ama m ka ndụ si arụ ọrụ no how ndụ work ịghọta ama m ka ndụ si arụ ọrụ ama m ka ihe nna gị evidence to prove the creation came into man to continue creation to refine human being go to refine human being because somebody must tell you what you don't know somebody must ọ mmadụ ga-agwa gị ihe na-ama gị so the creator come into man ka o jisi gị adam ka anyị kee na adam na oyiyi nke anyị in our own image and likeness kedu ihe nwe onwe gị gịnị wee onwe gị mgbe ị na-asị m onwe m kedu ihe onwe gị den what is onwe gị den gịnị wee onwe gị onwe gị gịnị ka ọ bụ what is onwe gị m onwe m gịnị taa ịghọta ọ sị gị come let us make man in our own image and likeness image bụ gịnị onwe onwe gị but ị na-agba ndị be anyị something like this ọ dịghị ka ị na-enwe nwanne m mụnwa adịghị m ready deceive gara ịgba ndị gbaga eziokwu because of WhatsApp ana m eziri gị ozi ọma if you want to take if you want you don't take it's up to you mana ihe mmanwụ na-ekwuo m ekwugo m my heart is okay it's clean i have clean it because ekwuo eh, m ya i have said it ekwugo m ihe ihe buru n'obi ihe ebumnobi m otu o si wee bịa m n'obi ka m si wee kwuo ya ịchọzie ikwere ịchọghọ ekwene is up to you so koro onye ga-ata ji is you ọ bụghị mụnwa because my own job e MNM m i have done my own is up to you because onweghị e efuka kpọsara ahịa e nwere ahịa efere akpọsara ebe na Facebook nwere efuka na advertisement business ebe so ọ bụrụ na ịchọzie ọ dị ala gị ọkwa na ịchọ achọrọ m ka ana Igbo dị mma ka ndị niile kwere na nsọ ala na-ebi ọfụma ka ndị ekweghị na nsọ ala na-agbara ndị ekweghị na nsọ ala bọyị na-agbara ha odibo ka ndị ekweghị na nsọ ala na-agbara ndị ekwere na nsọ ala odibo because natural natural ọkwụ natural principle that is nature ịghọtago nature ka ọ bụ that is nature you can never know law of nature onye na-amaghị law of nature a na-eruru gị isi impossible ọ gaghị eme ihe mere ndị na-amaghị law of nature ji eru ulu gị bụ na ngị nwa na onwe gị dị ha asọ ịghọtago dị ha asọ abụpụrụ gị abụpụ ka asọ mmiri ndị Igbo na-asị ịbụ asọ ịbụ asọ ịgbụpụ asọ mmiri to spit away so you have been spit away that is why onye ngwọrọ na-achị ụnụ onye afọ ịkwa ndị afọ ịkụcha ndị ndị ndị afọ ha na-adụ ha n'imi bụchazi gọvanọ na obodo ụlọ o nwere ndị gọvanọ sef nọ n'ụlọ ọgwụ ụlọ ọgwụ since how many years ha apụtabeghị n'ụlọ ọgwụ ntiri ha achịcha na gọvanọ ha onweghị onye ga-ekwu anything everybody ma shut up so ụmụ ibe otu a ọka otu a aja ọtụrụ m nsị ka m nwetara ụlọ ozi ọ oh, bụ of ọ dị emergency emergency ka ọ dị ka m jesi ka m nwetara ụlọ nọmalị mmadụ ihe mmadụ na-eme ka nkụ ahụ gị okeghe otu anyị si akwa ụgha naba ụra chere ya echiche akpati ozu anyị furu n'elu be akpati ozu anyị furu akọwara akwawa ọ bụ the body that is why o ji wee na Jizọs kills the body and resurrect ọkwa ndị Juu gburu ya ọkwa ihe ha gwara unu in allegory na why did they kill the body of Jesus why oh na the body is not akpati ozu why should God kill his own body and resurrect the spirit why ọkwa ihe ha gwara unu n'ụlọ ụka unu eji unu na-ego n'ebe a kachara ụka na kedu ihe mere eji wee gbuo Jizọs in third day his spirit resurrect why na the body resurrect why no resurrect the body why should god resurrect ọkwa god ka ha na-akpọ ya according to them resurrect the spirit not not body mgbe a kpọdoro ya n'obe kedu ihe o kwuru god why has thy forsaken me the flesh ka ọ na-ekwu maka ya why has thy forsaken me because of where because the flesh no the flesh must die kedu ndị bụ ihe the Jews who are the Jews the Gentiles ndị nkịtị yes but ịgwa ndị be anyị something ha anaghị aghọta agwa something ha anaghị aghọta asịghị gị commit suicide asị gị gbuo the flesh the mortal mind the materialistic mind aha mere gị enslave trap your spirit for not all oh, nwebere spirit e develop be all oh, the mortal mind your spirit were slave to the mortal mind the mortal mind is very strong ọ dịghị easy to destroy is not easy ọ dịghị easy to destroy can you imagine all our people jumping up and down believing in this mortal mind do you know the kind of work we have as a human being? negodo anya ka ndị be anyị si eso mortal information odoge anya na we have a long way to go anyị nwere long way to go our people are nwanne ha dị backward so much that ọ dị very difficult this generation to rescue them ọ dị very difficult very very difficult nwere ike ịghọta ha pụtụmghọta very very difficult ọ dị very difficult to rescue this generation because all through, in, true behavior if you want to know the spirit of a human being not through behavior true behavior you can know through the behavior you can know how some, go to psychology psychology any psychologist place of need police nọ n'airport airport ndị airport how psychologist through psychologist you can know ihe mmadụ bụ n'obi ịjụọ ya ajụjụ bụrụ na abụ na ịtọ true ihe ọ gwara gị ịmara ihe o bụ n'obi so if you want to know what is inside know what is outside so behavior ndebe anyị gosiri na these people have a long way to go that's why ji wee gwa gị na onye ka nji wee pụta eto nsọ all from nsọala ala enyebazie ha new food give them new food to eat na-asị ịgụ arọ ihe a na-asị ịgụ arọ ọ bụ ịgụ arọ ka a na-asị n'ụlọ ụka a na-agụ ihe ọgụgụ ọ bụ ịgụ arọ bụ ihe ọgụgụ if you go to church ọ nọmba in station of the doctrine number 7 so ịgụ e arọ normally ndị Igbo 7 so mụnwa macha ebe a si wee were those things ha were but ị mara ndị be anyị sometimes ọ dịghị mma ịgwacha ha everything all oh, just gwa ha small because ịgwachagodo ihe nwe ha ga-eji ya nwa ga anwa anwụ ga anwụkwa anwụ Chukwuma ọ bụghị what we going to do ah, ihe m na-ekwu ebe enweghị problem m kwuru here ihe m na-ekwu here since ọ dị solution ka m na-ekwu I never say anything problem here you got to onwebeghị problem m kwuru ebe ihe m na-ekwu bụ solution Chukwuma Edmond Ofodueme ihe m kwuru bụ solution ọ bụrụ na ị gaa na Facebook my wall Facebook go to YouTube ọ bụrụ na ị chọrọ ịbata ndozi ọdịnala Igbo or Igbo heritage nsọ ala you can contact anyị anaghị ekwu maka nsogbu ebe a anyị na-ekwu maka solution na ọ nsọ ala because nsọ ala wee pakeji to format your mind your brain is running under virus so I need to reformat your brain so that ka ị bụrụ mmadụ na-eche uche ka mmadụ ọ bụghị ihe ọ bụla a gwara gị ikwere a sị gị na ọ dị isa chịrị gị anyị n'akpa mba ihe mere ndị be anyị ji eme otu ha si eme bụ na ha enweghị program running inside them. enweghị ihe na-resist nothing resist inside you you have to have a system that resist something you kwesịrị inwe a system na resist nonsense if nonsense come dirty system will resist it antivirus inweghị antivirus virus will just penetrate into your brain go into your mind and take over ị kwesịrị inwe antivirus in your system so that nonsense bịa osia h no ihe a abụghị eziokwu nke a abụghị eziokwu nke a bụ eziokwu nke a bụ eziokwu you know when to strike enwere egwu a na-agụ mere ọ bụrụ gamblers and begin to sing you gara know when to hold on no when to walk away no when to run you got to count your money when you sitting on the table when deal is done you got to know when to strike know when to hold on and know when to run away as onye nwere system running in his mind you must have a system ọja ka ndị Igbo na-akpọ ome ume omeji na achara omeji na achara owu na omeji enyeghị ya achara omeji ha ga-anwụ anwụ that is natural law itinye ha omeji achara omeji aha ga enwe anwụ ma ọ bụrụ ndị owere so mmadụ nwere ume pụọ ome itinyeghị ya achara na ome ume ya ahụ nwanne onye aha ga-abụ the worst vampire of own self ọ ga-echekwa na ya ma ihe ọ na-eme o mana ọ ga na-ebe akwa na-asị egbuo ya ata ya o not knowing not because of na onwe ya achara na ihe na-eme ihe a bụ na omeji aha na-asọ isi na-asọ isi na-emerụsị ahụ na-ahụ ka omeji aha na-emerụsị ihe aha ọ na-eme onwe ọ dị ka moto onye ṅụrụ mmanya na anya onye ṅụrụ mmanya n'anya moto ọ ga-emegide wuwu ontiri na mmiri sakamori ma ọdanyị na mmiri third mainland bridge ma ofu ọpa iwe ka gbusie ndị mmadụ gbuo onwe ya ịghọtago bikos na onweghị map ọnya ka anyị ji na-ekwu ya na ọnwụ na nsọ ala banye gị n'ime nwanne nsọ ala wo most happiest tin nwere ike ime na ndụ gị asị onye Igbo asị onye igbo ka m na-ekwu asị onye ibi na onye awụsa onye yoruba kpara ala aka nsogbu afrịka nsogbu na ana bikos ọwụ ihe nsogbu butere n'afrịka bụ ndị akpọrọ tieba jebe saudi ndị ejebe em jerusalem ndị ejebe rom ndị nke ọzọ a na-egbu ọkụ na-ata ọjị so onweghị if you go to the ancient all the ancient history you must see pyramid why ebe ndị ndị Igbo nwere pyramid na Sudan ka ihe odostens pụtara o bin something o ji mean something but e nwere something this generation this generation now oh, the worst generation ever happen in Igbo land the worst generation and that's why we suffer the most the most even ancestor ya ataghị ụdị alfa because ndị a just wara onwe ha ndị a anago na ana eze unu chekwa na enwere onye gbu ha nobody killed them they have left because this place adịghị ha mma nwanne once you attain the level of the spirit you, deny no more death for you ever bụ death if you come here that means you have to die every living thing must die so your ancestors anago ana eze nwere onye gburu ha they, no, no, no. they have gone ndị fọrọ bụ ndị emezughị iwu that's why we are here because anyị emezughị iwu a ọ iwu a nga chọrọ emezu okịta ọ bụ the iwu we are here to complete ndị mere ọfụma na ana ụnụ ama ka ụwa si arụ ọrụ hapụ na odozi fake news a na-ebugharị once you complete your journey you go ka ihe na-emeba gị na ndị nkịtị na-akụ ghere oru eji osi na Yoruba asị ya Hausa asị ya nwa bekee asị ya oru ihe ọhịa ka mmadụ pụtara mba na-akụ ụdị ahụ ka akụ imezuo iwu gị nwanne ịwa ndị nna ndị ichie awagote ete ha awagote ete ọ ha nwa na-atụ ya anya azụ na-agwa ihe anyị ga-eme iji wee pụọ from here nwanne ịnọ na nwanne ịgwasị ya gị ebe a go jee chebegharịa ije mee investigate the thoroughful one the body human body is a casket or cemetery ebe a na-enyi ozu so your soul is been buried ọ ya ka fada na-eme n'ụlọ ụka mgbe ahụ ọ na-etinye incense fume insensị aha fada na-etinye mgbe ahụ ọ na-eme ihu na okporo okpu okpuru edi ahụ ọ na-ekpu n'isi azụ isi ebe na jiri akwa wit ya oburu insensị pope na ndị otu ya all those information ka ha ji indirectly because ha nwana onwe ya na-eme asịrị ịchụ they are keeping the law based on their own philosophy mana ndị agha tukwuru n'ebe ha amaghị ha n'aka the soul is in the body buried ọnwụngụnwa ka ọ dịziri to reactivate this your dead soul wake the dead soul up ọ sị gị na Jizọs biliri n'ọnwụ after three days ihe m ji ekwu ihe a bụ na nwanne m kwa agha aka ngosi gị ebe ị ga-ada ọkwa ha kwuru ya n'ụlọ akwụkwọ ụbụrụ na-eje they said it ọwụ because of na na-ekwu ya na nsọ ala ha gwaburu gị ya mbụ they but because ị ya m na-agwazi gị na nsọ ala na nekwe ihe ọ pụtara ana m agwazi gị the meaning of ihe a na nsọ ala ka m na-agwazi gị na ọ bụghị na ụka ana m agwa gị na nsọ ala nekwe ihe ihe ahụ a gwara gị ebe aha ha ha agwa gị ya dị that's why m ji si gị ọsọ gị gada play 100 billion years gaghị aghọta ihe a na-eme dị you can never ịbịa na nsọ ala ịbụrụ ihe ịma n'ụlọ ụka bịa jụọ anyị ebe a ya enwere ihe ịma ị nụrụ ebe ahụ ị ịmaghị ihe ọ pụtara bịa ahịa jụọ anyị si anyị na-ekwe na-ekwe ka anyị ga-agwa gị because na before any other thing we were here we were here we were there then and we were here now because nna nna anyị ha nọ na eze ha hụrụ anyị world data anyị dị serious ime na ala Igbo dị mma ha wee si oke na a ga-erevil anyị the information how to ime ka ụmụnna anyị ndị kwere n'ihe otu kwuru nwee ike ịpụ ndụ ọ bụ amụma ha ka anyị na-agbara ụnụ sọsọ ndị ruru n'ime obi ha n'eziokwu eziokwu n'ime mmụọ na eziokwu ha nwere onwe ha ga-adị free is a bondage country is a bondage from a to z go and check country is a bondage jee all of them ma america o ma british o ma china o living in bondage from a to z. so symbol ka a na-agwa gị symbol about age because ndị a create those countries they are masters on this knowledge they, they copy because ha mana this you know, your, your spirit is buried inside the body in bondage the soul is in bondage then they created a country exactly the same way so that to keep the information going so the any country ọ bụla is bondage that's why them put law enforcement agency to copy what nature does because once you do something evil nature will react so that's why country react but this country now because then most of the countries ama alos go the information totally ha na use overreact na-ezuzuzi ezuzu at the end of the day the country will fall all of them because amara ihe ha na-eme from a to z they will fall because amara ihe ha na-eme a sị gị na I have clothed a widow. I gave food to the orphan. I gave food for, to the animals. Enyere m ndị agụụ na-agụ nni Enyere m ndị ndị ogbenye nni Enyere m ndị ụmụ nnụnụ Enyere m ihe niile. All these things ụcha natural law. Nature gave you food without collecting any money from you. But you deprive your own people food. nature gave you food gave you everything to maintain the life you live but you deprive your own that is government you see in africa oga na village ndị mmadụ they will take lands and they give to, to um, nature multi corporation destroy the farmland of the people destroy their ways of livelihood if you talk anything ha were ndị amị bịa gị gbuo gị na nwanne your country nya ka m gwara gị hụ gị tụọ bondage unless ma ịgba if you don't know you don't know if you know you know so ọ wụ na ị were this bondage to develop opportunity for ndị enweghị ike inye nwere onwe ha aka then you turn this bondage into good age ifugo you create a bondage but to solve problem not to create a bondage to create more problem that is why any country running under this bondage to create more problem all of them will be destroyed by themselves natural law but if you create this bondage to solve problem then the bondage will last that is period otu aka ụwa arụ ọrụ ụmụ ibe nwa ezi otu ọzọ so ọnwụ na ọka agha obi jee na nsọ ala kwere n'ihe otu kwuru ị ga-emekwa baptizim o ị ga-eme baptizim kwere n'ihe otu maka na ya chọrọ ndị ọchọ ngala ọkụ anyị chọrọ ndị nsọ ala n'ime mmụọ na eziokwu ụhụ nke ofu okwu ya dịrị n'ama ofu okwu ya dịrị n'iro mba anyị chọrọ onye ma onwe ya onye maghị onye onwe ya bụ if you know yourself and yourself know you you decide ya na ị chọrọ ịsa bụ ala Igbo otu a mmadụ si eje aba amị ihe anyị ịchọ otu a mmadụ si aba amị ịba nsọ ala otu aha ka anyị chọrọ ọ bụghị nke nwanna anyị need complicated ideology ahụ m onye nsọ ala emeghizi ihe ọzọ m chọrọ n'ụwa m finish achọghịzi m anything i can read anything i can see anything i don't care ngosi ya afụghị nsọ ala ebe ahụ si no achọghị m i don't want it onwe aba we can be plain information ka eji arụ ya anyị achọba ya anyị arụghị anya egoro egoro moto ọkwa infọmeshọn nke eji arụ ya anyị achọba ya ma anyị afụghị anyị egoro egoro kwara ere ere sụwadị mana ọkwara nke asị ma agba nụ nne ejiwo efe mba ọnwụ na ọwụ nsọ ala ekweghị m nwanne m ọ bụghị nsọ ala si na nso si mba ekweghị m ọnesi ma nsọ ala ma ọ bụghị nsọ ala igbo ọsọ gị bụrụ onye achọ igbo igbo si igbo niile e wuru n'ụwa anyị m na-ewughị nsọ ala ntizie gị denu ka ezikwe the meaning of the Igbo Igbo savior Igbo nwere three sistem system inside Igbo ọkọchị udo mmiri ụgụrụ Igbo ọkọchị udo mmiri ụgụrụ ọkọchị bụ na ọkọ achị akọgọ mgbe chi adịghịzi mgbe ahụ ndị Igbo na-emezi e, e, um, ọnwa abụ ma ọ bụ mgbe ahụ a na-eme Igbo de onye nwa bụ ọkọchị na-ekwu okwu chi akọgọ chi adịghịzi because during July aha na-ekwu okwu onye nwa ọnwa abụọ aha na-ekwu 5 5 ego 5 ebe ego 5 ebe 5 nke na 5 egwukwa 5 sọrọ ọ 10 gwa 5 5 ohia gwa ten, 5 ohia 5 ịgọta so onweghị mgbe ya ga-anọkọta dị na-akọ na-akọ ezigbo mmadụ na-ahapụba na-echi echi jije ụmụ ebe mba so onweghị ihe mmadụ nwere ike ịgwa m inye m na adịghị na nsọala nsọala ji full pakeji ọ bụ ịgọ mmụọ ka ọ bụ ịjụ ogwu na ọfọ ka ọ bụ ịwa ọjị ka ọ bụ ịlụ ụwa ka ọ bụ ọgba nje e, ka ọ bụ iyi ụwa ka ọ bụ ibu mmiri ka ọ bụ ibu ndị amoosu ka ọ bụ ilochi ka ọ bụ ịrụ agwụ ọ bụ ịgba nkwụ ọ bụ ịdụ ụlọ kedu ihe ị chọrọ ka anyị mara na anyị na-amaghị anyị ji complete package of those things ụnụ na-akọta anyị jiri full package ka ọ bụ dibịa ka ọ bụ ịgba afa ka ọ bụ ịchụ aja ka ọ bụ ịchụ afọ kọwa ịgọchi kọwa iri ji kọwa ịgụ arụ anyị jiri full pakeji. so nwanne ihe a ji n'aka anaghị eji enyo kedu ebe m eje wee fụ ihe a niile ọwụhụ na ntọala kedu ebe ọzọ m nwere ike ije ga-akọwara m distance ka nwatakịrị ga-esi wee too bụrụ onye ọkpụ bụrụ onye egede naanị nna ya nke chukwu nyere ya ebe ka ọ bụ on the fake priest the fake dibia ọma akara aka ya onye amaghị akara aka ya gị nke gị <laughs> onye amaghị akara aka ya ọ ya gị nke gị ọ ya amagodi gịnị bụ akara aka ị ga-ajụgodo onye agha na-ekwu ya gịnị bụ akara aka gịnị ka akara aka pụtara n'ọnụ Igbo jụgodo the person na gị ha ịma ya sa nwere ajụjụ ihe anyị bịara ebe a bụ that is the last bus stop ihe a bụ the last chance of ndị Igbo because the information anyị ji bụ ihe nna gị ji wee na eze ijide ị ga na eze moto na-agba 200 km na-agba 200 km period moto na-agba 200 km na-agba 200 km period ijide the sentin nna gị ji ị ga-erukwa ebe ha jere simple and ntọala ka ha ji and anyị ga-erukwa ebe ha nna gị nọ na eze. anyị ma ebe ha nọ ha nọ na eze. and ijidekwe detini ijekwa ebe ha nọ soro ha nọdị no more death again then you move away from death. as long as you born here ị ga-anwụ anwụ every living soul must die every living soul must die unless you are not living in this earth then you become deathless as long as you are here nwanne gị ga-anwụ anwụ so hapụ ndị Ethiopian airline ị ga-anwụ you must die ịdị ndụ na ịdị ndụ na anwụ anwụ ịgbara bụ na gị na-agụ na-ekwu ihe anyị niile niile n'ebe a ga-anwụ anwụ we will die off unless ma na ya abịazighị ihe again and before ị pụọ ebe a you must extract the soul out of this akpati ozu as a body if not you will die with the body and come back here. unless you wepụtara the soul when you are living then all those worldly things become no more attractive to you a na-ekwuzi na enyi na-ekwu na ha na-akọ nonsens na gị nka nna until then <laughs> no you were a victim of the system chukwuma aghọtaghị ihe na-akọ akọ eziokwu niile amagha m ihe na-aga achọrọ m ịpụ ahụ biko kedu kwere nke I want to live a traditional life but after I finish doing my own <laughs> do slavery bụrụ me like a traditional man kedu wu slavery amagha m ndị na-ekwe na iwe na nsọ ala Igbo anyị nwere our own way of marriage our own burial arrangement ọnwụ na akwụkwọ nta na akara anyị pụta nta na akara anyị nta bụ a child then akara wụ direction a child with direction anyị ga-enwe awa onwe onye ọbụla bụ onye nsọ ala mgbe ọ dị ndụ ọ ga-agwa ndị be ha na ọ bụrụ na m ozu m ga-abụ ozu ndị nsọ ala so that kọghara ịbụ mgbe nwụọ ekowe okwu ịghọtago so anyị ga-enwe etanatọrị ebe anyị na-akwa ozu nke anyị ka anyị si akwa ịghọtago nwekwenụ ka anyị si e-, eru uju nwee ka anyị si eji akwa ụjụ. all those na nna ha mere anyị ga-eme bọdị complete ndị ụka anaghị akwara anyị ọzọ ndị ụka na-eme anyị nwa na onwe bụ ndị nsọ ala so anyị nwa our own ka anyị ji akwa ozu ka anyị ji anụ nwaanyị ka anyị ji eme ihe niile so onwe ha anyị na mmadụ ejighị let them bi biri ka mbiri ha nwa biri ka anyị nwa biri nsogbu adịghị mana ọwụzi mbọsị ikpeazụ onye ọbụla ma ebe ruo rie enwee ebe dị gị obi mma ijebe ọ bụrụ na ụlọ ụka dị gị mma jebe ọwụkwa nnọọ nọ nsọ ala dị gị mma bịaba nsogbu adịghị we welcome everybody ndị ụka chi na ha ya akwara gị ozu nsogbu adịghị kpọọ ndị nsọ ala igbo we take care of that mana ọ dị mma kemgbe mgbe ị dị ndụ because ịkwa ozu a na-ekwu okwu enwekwere ọ dị modern ihe nwụrụ anwụ mgbe ị dị ndụ ka anyị nidiri gị to rescue you ọ mgbe nwụrụ anwụ because asị nchegharị adịghị na nini anyị nidiri living body to transform ọ bụghị dead body ịghọtago so ọ ka mma anyị ga-anụ nwaanyị na nsọ ala gbaa nkwụ na nsọ ala kwa ozu na nsọ ala bie ndụ na nsọ ala ụmụ ibe ọ ga-adịrị ụlọ na mma anyị gbawo ndị nsọ ala igbo ọ nụrụ ka ọrụ ibe ya na ndị nsọ ala abịago ịgbapụta ụmụnna anyị na n'afụfụ ịnapụta ha n'aka ndị ọjọọ n'aka ndị ọgbọ na uke na ọ ga-adịrị ụlọ na mma ebe ọ bụla ụlọ ndị nsọ ala igbo a sị na onye kwe chi ya ekwe onye kwe chi ya ekwe ikwere chi ga-ekwere ọkwa na ikwere gị na onwe gị aghụghọ maka ọ bụghị m nwe gaghị aghọgbu m bikọs nwere ihe na-aghọgburu m onweghị ka ihe ahụ aghụghọ ọ bụghị m mana ikwere na nsọala ọhụ na anyị wepụta akwụkwọ nsọala anyị ụrụ maka anyị ga-enye agamata ya ata mba ụrụ maka a ga-enye na were zụọ ụmụ ụmụ gị ebuo mara ihe bụrụ ezigbo mmadụ bụrụ nnukwu mmadụ a sị m na ọ ga-adịrụ na ụmụ ibe